ekene dịrị onye nwe bụ jizọs kraịst onye mere ka anyị wee fụ ụbọchị tata onye nyere anyị ndụ onye nwụrụ ọnwụ n'elu obe ka mụ na gị na bụ wee bụrụ ndị meriri ekwensu ka anyị wee keta oke n'ala eze eluigwe na m ekelekwa ya na ịfụnanya nke o nwere n'ime ndụ mụ na gị na-abụ onye bụ n'ime ya ka anyị si wee na-ebili wee na-apụ apụ ma na-abata abata n'ime ndụ anyị Ọ bụ nye mere anyị ihe anyị bụ n'ụbọchị tata. Enyenwe anyị, ana m ebuli gị elu ma na-asị gị ka ekene dịkwara aha nsọ gị ruo mgbe ebighị ebi. Nwanne m, ana m ekenekwa gị n'etu i si igwe gị nso ịnụrụ okwu a nke na-abịakwute gị n'ụbọchị tata. Ana m ekenekwa gị n'ihi na ọ bụ ihe ọṅụ nyere m na onwe gị ka ị nụrụ okwu Chineke. Anyị na-abịakwute gị na nkwado ndị Life Word International. anyị na-ekele gị maka ihi na okwu a bụ okwu nke ndụ okwu nke ime mmụọ nke ga-eme gị ka ị nwee mgbanwe n'ime ndụ gị nke ga-eme gị ka ị mara nke bụ eziokwu ma ana m asị biko kwere ka okwu a banye n'ime ndụ gị wee mee ka ndụ gị bụrụ ndụ gbanwere agbanwe ndụ a ga-eji wee nye Jizọs Kraịst otuto n'ime ndụ gị ana m ayọ Chineke bụ onye pụrụ ihe niile ka o mee gị ka ị site n'okwu a wee bụrụ onye ga-enye Chineke otuto n'ebe ọ bụla ị nọ bụrụkwa onye ga-ewere onwe gị nyefee ya n'aka dịka onye ndu na onye nsọpụta n'ime ndụ gị ka Chineke lụọ ọrụ ebube a n'ime ndụ gị nke a bụ ekpere m n'ezie anyị na-agakwa n'iru na ịkọwa ihe gbasara alaeze nigwe em ihe anyị ga-eji wee mere dịka isiokwu anyị bụ ihe ndị anyị ga-afụ n'ala eze n'igwe na ihe ndị anyị ga na-afụna n'ala eze n'igwe anyị ga-ebugoro ụzọ wee kọwaa ihe ndị ama na-afụna na eze n'igwe nke mbụ na bụ na-ama mfụ njọ ime njọ n'ime ala eze n'igwe nke ọzọ bụ ama mfụ mmiri nnukwu mmiri dịka si n'ime ya ama mfụ nnukwu mmiri dịsị iche iche n'ime ya ama mfụ ibe akwa n'ime ya ihe ndị a niile bụ ọka mma ka m na-agụpụta ya n'akwụkwọ nsọ anyị gụọ akwụkwọ mkpughe Revelation chapter 21 verse 1 anyị ga-afụ na ọ gwara anyị na amamfụ mmiri maọbụ ọtụtụ mmiri bara ọba n'ime ya bụ n'ime ya bụ alaeze eluigwe ama mfụkwa ihe bụ njọ njọ maọbụ ime njọ n'ime alaeze eluigwe Revelation chapter 21 verse 1 ọzi nwee hụ eluigwe ọhụụ na ụwa ọhụụ, n'ihi na eluigwe mbụ ahụ na ụwa mbụ ahụ gabigararị. Oke osimiri adịghịkwa ọzọ. So na ama nnukwu oke osimiri n'ime ya bụ eluigwe ama ime njọ n'ime eluigwe a ịkwa akwa agaghị adịkwa n'eluigwe vas 4 na 21 anwa ọ ga-ehichapụkwa anya mmiri niile ọbụla n'anya ha ọnwụ agaghị adịkwa ọzọ iru uju maọbụ ịkwa akwa maọbụ arụ ụfụ agaghị adịkwa ọzọ ihe mgbu niile agabigawo ihe ndị a niile agaghị adịkwa ọzọ iru uju ịkwa akwa arụ ụfụ ihe ndị a niile bụ ihe ga-agabiga n'ime alaeze n'igwe. ọsị ọnwụ agaghị adịkwa na ya Vas 4 ọzọ na iru uju agaghị adịkwa na ya na vas nwakwa ọ ọsịkwa na ịkwa akwa agaghị adịkwa na ya ọsị na ihe mgbu agaghị adịkwa na ya ọsịkwa na abani agaghị adịkwa na ya anyị ga-afụkwa nke dị otu anụnwa na vas 25 ya na 22 vas 5 ọsị 25 agaghị emechikwa ọnụ ụzọ ama ya n'ehihie ma ọlị n'ihi na abalị agaghị adị n'ebe ahụ. 22:5 Abalị agaghị adị kwa ọzọ, ihe oriọna ihe anyanwụ adịghịkwa ha mkpa n'ihi na nwe anyị Chineke ga-enye ha ìhè. Ha ga na-abụkwa eze ruo mgbe ebighị ebi. So na ihe ọ na akụwara anyị bụ na abalị abalị ya bụ ọchịchịrị agaghị adị na-abụ anwa a ga ọ ga-abụ ebe a ga na-abụ abụ na-enye onyenwe anyị Chineke otuto wee ruo mgbe ebighị ebi ife ga-adịkwa n'ebe anwa ọgba mbụ ebe ọchịchịrị ga-adị ya bụ na ihe ndị a niile bụ ihe ihe agaghị amara afụna n'ime alaeze n'igwe iruo iru uju agaghị adị ya ihe mgbu agaghị adị ya abalị amaghị adị ya akwa amaghị adị ya ọnwụ agaghị adị ya Ịkwa akwa arịrị agaghị adị ya, ihe mgbu na ihe mkpagbu agaghị adị na ya. Ọ sị na nnukwu mmiri buru ibu bara ụba agaghị adị na ya. Ime njọ agaghị adị na ya. Ihe ndị a niile bụ ihe ama na-afụna n'ala eze n'igwe. Mana a chọrọ ka anyị mata kedu ihe anyị ga-afụ ala eze n'igwe. Ọ sị na Kraịst Chineke anyị ga-ebi abụ anwa ruo mgbe ebighị ebi na Chineke anyị ga-ebi na ya na alaeze n'igwe bụ ebe obibi nke onye nwe bụ Chineke ọ dị mma kedu ebe ọ dị Revelation chapter mkpughe chapter 21 verse 3 and 22 verse 3 ka agụ anya ọzọ asị m wee nụ oke olu ka ọ na-esi n'oche eze ahụ daa si lee ụlọ ụlọ ikwu nke Chineke dịnyere mmadụ ọ ga-ebinyekwara ha ha onwe ha ga-abụkwa ndị ukwu ndị nke ya, Chineke onwe ya ga-anọnyekwara ha, bụrụkwa Chineke ha. Ya bụ na Chineke anyị ga-anọnyere anyị na-aba anwa, bụrụkwa Chineke anyị were mgbe Ọ bụrụ na anyị gwa 22 verse 3 ị ga-anụkwa otu ihe ahụ ọbụbụ ọnụ ọbụla agaghị adị ọzọ oche eze Chineke na nke nwa atụrụ ahụ ga-adịkwa n'ime ya, ndị oru ya ga-efekwa ya ofufe. N'ocheeze ga-adịkwa n'ime ya, anyị nwa ndị nke ya ga-efekwa ya ofufe, anyị nwebụ ndị oru ya ga-efekwa ya ofufe wee ruo mgbe ebighị ebi. Haleluya! Chineke anyị na-ekele gị ma ọ dị mma ka anyị na-agakwa n'iru ọsị na ọ bụrụ na anyị ruo eze eluigwe anwa na ihe niile ga-abụ ihe ọfụ. Revelation chapter 21 verse 5 ee eh, ọ bụrụ na anyị lụọ na mkpughe isi nke oru na ịbụa isi nke oru iri ịbụa na otu na amaokwu nke ise anyị ga-achọpụtakwa n'ọsịrị na ihe niile ga-adịkwa ọfụ n'ime agbanwe ihe ọzọzọ o mekwara ka anyị mata bụ na na mmiri mara mma na-emukesisi emukesisi dị mma ga-abụ ihe ga na-eru n'aba anwa nọ n'oche eze nke nna anyị dị ha anwa ọ sị na ọ bụrụ na anyị gụọ na Revelation chapter 22 verse 1 anyị ga-aghọta ya bụ okwu ọfụma sị ọ wee gosi m osimiri nke mmiri nke ndụ na-enwu dịka Kristo ka ọ na-esi n'oche eze Chineke na nke nwa atụrụ ahụ pụta n'oche eze nke nna anyị na nke nwa atụrụ ka nya bụ nya bụ mmiri nke ndụ ga-esi wee na-apụta onye nwe bụ Chineke ga-abụ ebe ndụ ga-esi na ebe anyị ga-esi na-enweta ndụ n'ime ka anyị ga-esi na-enweta ya bụ mmiri nke ndụ ọ dị mma ihe ọzọ anyị ga-afụkwa na ya bụ alaeze n'igwe bụ a tree of life along the river ya bụ tree of life ya bụ osisi nke ndụ nke ga-adị n'akụkụ ya bụ n'ebe ama mmiri nke ndụ dị ọ sị na na ha ga-amịta mkpụrụ ya dị iri na abụọ dịgasị iche iche ọ bụrụ na anyị gụọ Revelation chapter 22 verse 2 anyị ga-aghọta ọfụma n'etiti ama ya n'akụkụ a na n'akụkụ nke ọzọ nke osimiri ahụ ka osisi nke ndụ dịkwa na ụzọ mkpụrụ iri na abụọ na-enye mkpụrụ ya na onwe akwụkwọ osisi ahụ bụ ihe ime ka arụ dị mba niile ike akwụkwọ osisi anwa ga-enyekwa ga-eme ka arụ dị mba niile ike ọ bụrụ na anyị gụọ Genesis chapter 3 verse 22 anyị ga-afụ na enwere tree of life na garden of Eden ọ bụ iji gosi anyị na Chineke anyị kwadoburu ihe dịdu ihe dị mma mbụ n'ebe anyị nọ mana ọ bụ njọ anyị mere anyị ji wee nọdụ n'ọnọdụ n'ime na ugbu a mana onye nwe anyị na-ekwe anyị nkwa na ya akwadogoro anyị ọnọdụ kachasịlị mma karịarị nke anyị ga-anọ n'ime mana anyị ga-anọzi n'ime onye na ọnọdụ n'ime alaeze n'igwe na ime mmụọ wee nwee ike wee na-eri ma na-aṅụ ma na-enwe ọṅụ dịka Chineke anyị si kwadoro anyị ya bụ abụmọnụ na ihe ndị ọzọ ihe ọzọzi nchọ ka ịmụta bụ na abụmọnụ na ihe ndị ọzọ ga-abụ ihe ga-ewepụga na ya bụ alaeze n'igwe ọ bụrụ na anyị gụọ Genesis chapta 3 verse 16 and 19 Anyị ga-afụ n'abụ anwa otu esi wee gwa anyị maka abụmọnụ anwa. Mgbe anyị gụsịrị aba anwa, anyị ga-agakwa na Revelation 22 vs 3, Genesis chapter 3 verse 16 and 19 ma ọ sị, Nwaanyị ahụ ka ọ sịrị, m ga-eme ka ihe mgbu gị na ịtụ ime gị baa ụba nke ukwuu n'ihi mgbu n'ihe mgbu ka ị ga-amụ ụmụ N'ebe di gị nọ ka ọchịchọ gị ga-adị, ya onwe ya ga-achịkwa gị. Vas 19 ọsị sị, “N'ọsụsọ iru gị ka ị ga-eri nri ruo mgbe ị ga-alata n'ala, n'ihi na esiri e na ya wepụta gị, n'ihi na aja ka ị bụ, ọ bụkwa n'aja ka ị ga-alata.” n'igosi ya bụ abụmọnụ ọ dị mma ka anyị gaa na Revelation 22:3 ọ sị anyị ọbụbụ ọnụ bụla agaghị adị ọzọ ze Chineke na nke nwa atụrụ ahụ ga-adịkwa n'ime ya ndị oru ya ga-efekwa ya ofufe mana agba ọ na-akọwara anyị na ọbụbụ ọnụ agaghị adịzikwa ọzọ na a ga-efekwa onye nwe anyị ofufe abụkwa na anyị na-agakwa n'iru ị ga-aghọtakwa na o kwukwara okwu na Revelation chapta 22 verse 4 agbanwe ọ sịrịrị na anyị ga-afụ onye nwe anyị bụ Jizọs Kraịst emekwara ka anyị mata ọzọ na Revelation chapta 22 verse 5 na anyị ga-anọnyere onye nwe anyị bụ Kraịst anyị na ga-ebizi anyị na ga-anọzi wee ruo mgbe ebi ebi n'ihe ndị a niile onye nwe anyị na-eme ka anyị mata na anyị nwere ọnọdụ zuruoke n'ime ndụ anyị ma ọ bụrụ na anyị nabata Kraịst n'ime ndụ anyị dịka onye nzọpụta na onye ndu chetakwa ọzọ na ọtụtụ ihe bụ ihe ịma na-afụna n'ime nyabụ bụ alaeze n'igwe ihe ndị a niile bụ ndị na-enyegasị gị nsogbu n'ụbọchị tata eme afụsị ha ncha niile nya bụ abani ama ndị iru uju ama ndị ịgwa agwa ama ndị agwa arịrị ama ndị ọnwụ ama ndị ihe ndị ọzọ dịsị iche iche mmadụ na-eme njọ ha ma ndịrọ mana ọtụtụ ihe bụ ihe anyị ga-afụ n'ala eze n'igwe ihe ndị a niile bụ ihe ndị eji ekwe anyị mkpa na ọ bụrụ na ị banye ma ọ bụrụ nwa nke chineke na ị ga-eketa oke n'ime ị ma mbụkwa onye ga-eketa oke n'ala eze n'igwe ma ọ bụrụ na ị werụrọ ndụ gị wee nyefee chi Jizọs Kraịst n'aka n'ụbọchị tata mana ọ bụrụ ime otu a ị ga-eso na ndị ga-eketa oke n'ime ala eze n'igwe nwanne m jizọs kraịst na-akpọ gị oku n'ụbọchị tata onye nwe anyị na-asị gị bịa ka isoro weketa oke ala eze n'igwe ebe ịta ahụhụ na iru uju na ihe ndị ọzọ na-adịghị n'ime ya ebe ị ga-enwere ndụ ebe ị ga-enwere ya bụ ihe nke mme mmụọ ebe ị ga-enwere ya bụ mmiri nke nke ndụ ebe ị ga-enwere ọtụtụ ihe niile bụ nkwa Chineke kwere anyị ị ga-afụ onye nwe ya bụ Kraịst face to face n'ime awa nwa ebe ị ga-enwe nyaa ị ga-ebi ndụ wee biri wee ruo mgbe ebi ebi nwanne m okwu a bụ okwu Chineke na-agwa gị ka ị were wee mara na ọ gị n'anya ana m asị gị na ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ na ị nwere ihe na-agbagoji gị anya bụ na ịchọrọ ka ekpere gị ekpere na ịchọrọ ịnabata Kraịst n'ime ndụ gị dịka onye nzọpụta na onye ndu dere m akwụkwọ degara m na Calvary Life Baptist Church PO Box 433 Mkpọ idemiri nọ Local Government Area Anambra State Nigeria maọbụ ịkpa aka na email gị francis chino at yahoo dot com maọbụ ọ ifon olu m 08056179805 mgbe ị ozi a oge erute m aka ka onye nwe anyị nọnyere gị ma chekwa mkpụrụ obi gị n'aha Jizọs Kraịst bụ enwe anyị emem